ndewono ndewonụ ndewono ndị igbo nke m ndewonụ ngozi chukwuka adaobi ijele na-ekenekwa ana m asịkwa ebe anyị anọ na taa ndewo onye ọbụla unu afụgo na egbukwa m ụlọ oge etu m na-esi eme <laughs> nwada nka egbukwa m unu oge tata mana gbaghalụnụ m gbaghalụnụ m gbaghalụnụ m gbaghalụnụ m ama m na unu echegidego chegide chegide chegide chegide chegide chegide ya wee dapụta dapụta amakwanụ m na-arụ ụdị onye ọbụla n'ebe anyị niile nọ tata ana m ekenekwa anyị niile ana m ekenekwa anyị niile si unu udo na ndụ udo na ndụ dịla onye ọbụla n'ebe onye ọbụla nọ na taa n'ife niile nke anyị na-eme n'ife niile nke anyị tinyere aka ka anyị daada na mba amaka ọjọ amaka ife ọdachi abịana ka anyị daada na mba ka anyị na-aga n'agbanyeghị maka gịnị na anyị apụtago ụwa na anyị apụtago ụwa anyị ama mgbaghachizi n'afọ nne ọzọ nna amụgo obodo ọmụgo ifefọzila anyị bụ uto onyanwa anyị na-aghọ mgbọ na-aga daalụkwanụ daalụkwanụ daalụkwanụ daalụkwanụ ọnwa anị na-abịa na njedebe ọnwa anị na-abịa na njedebe dịka m si kwu n'oge gara aga ọgụ arọ o nwere obele ọdachi nwelụ na ya nke melụ na m na-ekwu na ọ na-agwụsị ọ dịka on the 23rd of October mana ọ bụrụ eziokwu onye ọbụla ji ọgụ ara anyị malụ na mụnwa ji abalị mkpụrụ ụbọchị asatọ <coughs> ebufe m ya mkpụrụ ụbọchị asatọ ya bika ebe ị nọ na bughachitekwe ya azụ mkpụrụ ụbọchị asatọ ibughachite azụ mkpụrụ ụbọchị satọ ị ga-afụ n'ọnwa ga-agwụsị on the 15th of October nke nwa bekee ka ọ ga-agwụsị bụ ọnwa anyị ee eh, on the 16th anyị abanyezie n'ọnwa ọfụ daalụkwanụ kedu ndị na-asị mkpụ ọfa ana m akpọ ya n'ikuku abụmamusu <laughs> ama m n'ohu ofu nwoke ese na mbụ amụsị <laughs> nsị ya na ọ bụ na mbụ amụsị na ọ ya atọgbu m onwe maka na ndị obodo ahụ nwere akala fa na eme a na-akpọ lọtrị ma ma eje ka ya bụ lọtrị nọ ee eh? na alụ bekee bilions gbanataba anyị ifugie mana amụsị nke m a m onwere anya mgbali ofufe. <laughs> amusu nke m adịka ọ dịka ọnwa anya mgbali mfie ofu ebe ego dị ọtụgha okporo isi na anị <laughs> na onye na-asị mkpọ ya na mkpọ ya ma akpọ ya n'ikuku <laughs> amusu <laughs> ọ bụrụ obele ife ka anyị na-agakwa na unu um, mana nchịkọta ọnwa anyị nchịkọta ife niile anyị na-akpa n'ọnwa anyị nchịkọta ife niile anyị ji iro wee bido ya bụ ọnwa anyị iro na-abụ anyị rụrụ iro gbasara ụmụnne na-abụ ọmalute na ọmalutete anyị kọkwanụ maka ọmalingo akụkọ na-aba ka anyị ji wee chịkọta obi na echiche ife niile anyị lebara anya n'ọnwa anyị ya ka anyị ji kọwaa ozi gbasara ọnwa anyị tata dịka anyị si malụ na ọnwa anyị bụ ọnwa ite naanị ndị igbo na-akpọkwa ya iteghete ifugo ka ya bụ ife si wee daba na anyị na-agụ maka ụmụnne na-abụ ọmalite na ọmalụtete iteghete anyị na-ekwukwanụ kamgbe anyị bidoro akịka sị na anyị na-achọ mmadụ iteghete anyị na-achọ ndị igbo teghete anyị na-achọ onye igbo teghete anyị na-achọ nwoke na nwanyị igbo teghete anyị na-achọ igbo teghete tata anyị na-eweta ozi anyị n'isi njedebe ife ozi anyị ji bịa tata bụ na anyị ekwugo igbo nụlụ maka na anyị tụsala anị anyị tụsala ya n'ofu n'ofu iji kọwaa etu anyị na anị si wee nwee mmekọ wee nwee nwekọ maka na anyị na-asị elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelia azịza a bụ erima erima a na-akọwa ine anya n'otube gị n'afọ gị ebe a na-akpọ otube otube a si na nne gị wee pụta maka mgbe mụ na anyị dapụrụ n'arụ nne ya bụ elili ọmụmụ nwa elili ọmụmụ nwa jide anyị na nne mana ọ bụ na ị bịa n'ebe anya na-azụ azụ ị ga-afụ na elili ọmụmụ nwa a jide gị na nne na o jidelu nne nne gị na nne ya jide nne nne gị na nne nne ya iwele ife ndị a niile gbatịa isikwa etu a sikwa na nna na nne nna iwere ife ndị a niile gbatịa ebe ị ga-afụ njedebe ya bụ naanị ebe ị ga njedebe ya bụ naanị mgbe anyị na-asị ma ebe ndị igbo ebe ndị igbo were ife ndị a niile wee mee ya ka ọ bụrụ maka na igbo bụ ife a na-eme eme ọ bụrụ ife a na-ekwu ekwu ọ ife mgbawa obi na anyị pụta tata na-ekwu maka igbo ekwu igbo a na-eme eme ọ maka ife nke akpata na ndị igbo na-eni mmadụ naanị igbo si na mụ na gị bụ nwanne igbo si na fa igbo abụrụ sọsọ kaira na-asụ igbo onye ojii ọbụla bụ onye igbo igbo bụ echiche na nghọta ndị niile kwadolu n'igbo mkpa tupu o ya bụ na igbo bụ afa mana ndị igbo adịghị enye afa na nkịtị afọ ọbụla igbo na-enye nwere ife ọ na-akọwa na onye igbo bụ onye igbo na igbo bụ igbo ife ife ndị a niile gbadoro ụkwụ bụ igbo mkpa tupu omee mee igbochi ife ọjọọ tupu omee. tata anyị arapụgo anyị ewelugo ife ndị afọ niile <clears throat> ejimala igbo taa anyị na-asị ka anyị weta ozi nnukwu nne nne igbo nne nne mụla igbo nne ọma nne mụtala igbo ka anyị weta ozi na njedebe naanị ekwugo igbo nụlọ etu a ka o si dị na anya bụ akụkọ anyị na-akọ gbasalụ ee nwatakịrị afọ nke nne ya ndụmọdụ si buru ụzọ wee rụlie ji ịrụsịa ji iruo ejuna maka na iburu ụzọ ruo ejuna ejuna ga-agbanyelụ gị ọkụ mana nwata egere ntị o bulu ụzọ ruo ejuna ejuna wee gbọnyụali ya ọkụ o wee bịa wee jee chọbazie ebe ọ ya eje wee gụta ọkụ ka o wee rụzie nke biju maka na ejuna ama nju afọ mana ji ya eju afọ tata anyị na-eneba anya si na ọ tụrapụrụ njọ na maka na ife ọ na-agụ n'egwu ọ tụrapụ njọ na alụmma Malingo ugo ugo bụ nwa ọma ọmalingo Malingo bụ nwa ọma ugo bụ nwa ọma mụ na gị bụ nwa ọma ifu gị ya na akụkọ a bụ akụkọ mụ na gị kedu ka anyị si wee dee gị na ntị ife nne anyị na-ekwu kedu ka anyị si dee gị na ntị na iwu anyị kedu ka anyị si dege na ntị na nsọ anị kedu ka anyị si dege na ntị n'ọdịnanị kedu ka anyị si wee dege n'ife ndị a na ntọ anyị anyị wee tụrapụ mma wee nala onye ọzọ njọ ife a bụ ụwa anyị na ndị bekee ozi a bụ ozi anyị na nwa bekee na ọ bụrụ na ịrapụ nke gị ọ bụ na ị gero ife anyị na-ekwu anyị eme ife o ji bụla anyị <clears throat> anyị egela ntị na ndụmọdụ anyị na-enye anyị egero ntị ndụmọdụ anyị na-enye anyị eme ife o ji bụla anyị ka anyị na-aga n'ozi a anyị ga-atụsa ife anyị bụ ka ife ozi anyị na-wee jekọta ọnụ nke a na-ezikọ na ọ nwere ife gbanwere na ndụ anyị bụ ndị igbo kpatalụ ọnọdụ anyị ji dị etu ọ dị kịta nwere ife dị iche na anyị na ọmalingo anyị bụ ụmụ ọma anyị bụ ụmụ ọma nna anyị bụ ọma nna anyị nyere anyị iwu nna anyị nyere anyị nsọ ọ bụ na anyị edebere iwu ọ bụ na anyị edebere nsọ anyị ga-apụ ije chọọ ife anyị na-ekwesịrị ịdị na-achọ n'ụzọ mgbe anyị na-apụ ije chọọ ife anyị na-ekwesịrị ịdị na-achọ anyị ga-ezo udumayaghayagha anyị ezugo udumayaghayagha udumayaghayagha wee mee ife o ji bụrụ udumayaghayagha chelụkwanụ ife niile okike kelụ etu igbo si gwa anyị dị ụzọ abụọ njọ na mma njọ na mma njọ abụrọ njọ ma mma abụrọ mma fana abụọ mezulu wee bụla ofu mana ọmụ na agị ga-emezi ka njọ bụla anyị mma ka mma bụla anyị njọ ma ọ bụ ka ụwa ọma anyị bụla ụwa ọjọọ Ma ọ bụ ka ụwa ọjọọ anyị bụrụ ụwa ọma ọ nwere ife ndị ọkpụ na egede fụlụ ife niile anyị na-agabiga tata ndị ọkpụ na egede mụ na ọ ga-eme ife niile anyị na-agabiga tata ndị mbụ ma na ọ ga-eme maka gịnị na fabụ igbo ndị na-egbochi ife ọjọọ tupu o mee fa wee rapụla anyị ndụmọdụ dị iche iche ọ ga-abụ mgbe anyị na-ejefe ụzọ o nwelelilo etu a ga-esi wee lụta na anyị ejefeghị ụzọ wee naghachi azụ o etu a ga-esi wee lụta na anyị ejefeghị ụzọ wee naghachi azụ tupu anyị abịa n'ụwa maka n'ifi ya bụ eriri ọmụmụ nwa na nghọta na amamife nke dịba na gboo na nghọta amamife nke dịbe na nghọta amamife nke fara anyị dịka nsọ anyị dịka ntọna dịka iwu anyị anyị ekwugo igbo nụlụ ya ka anyị ji na-eweta ozi ndị a niile ka anyị wee lụtakwala anyị ebe ọnọdụ anyị nọ n'aka ebe ọnọdụ anyị nọ nkịta anyị na-anụ akụkọ ndị a niile m na-akọ ka o wee ziko na nwere ife fabia tụsasị ọ bụrụ akụkọ anyị na-akọ ka anyị wee jee lara ụla wee naba n'ụlọ anyasị wee gwọba ụla a akụkọ nke na-akpọta anyị n'ụla akụkọ nke ga-enye eme ka mụ na gị kunie n'ụla ka anyị na-eche ezi echiche akụkọ ndị a bụ o nwere ife fa na-akụzila ya mana akụkọ ndị a bụrọ m nwadebeli bụrọ gị nwadebelia ọ ndị mbụ afọ debesili ife ndị a niile maka na fa bụ ụzọ anyị ga-esi jee chọta onwe anyị onye ji nkie mana nkie dị mma na-ejidesie ike mana onye ji nkie na-amarọzi na nkie dị mma oweli agwụla egwu mana ka iji nke gị egwu egwu o nwere onye ọzọ nke gị dị mkpa karịsịa onye afụ nke gị dị mkpa karịsịa o nwero ka ọ bịa na ndụ gị mụọ na ndụ mụ na gị mụọ na ndụ anyị bụ ndị igbo were efele bịa na aya ayịyọ baa bịa ala ala ala duelu nkọbọ kọbọ kọbọ mba oge eji ụgha oge eji aghụghọ oge e eji asụsụ a na-aghọtarọ gịnị bụ nsị ya dunkwe nke gị ọ malingo nsị ya dunkwe nke gị ọ malingo tụrapụ njọ na alụmmamụ gịnị bụ dunkwe gịnị bụ dunkwe kedu ike dị na dunkwe mmadụ gwalụ nwatakịrị nwatakịrị wee kwukwanya budu nkwe kpata na nwa bụ nwa nwa nwa njọ nyanwa wee rapụzi anya bụ nwatakịrị nakwuluzie onye afọ bụ bụ njọ n'onwe ya nwatakịrị bụ sọ mma ebughalụzie njia nyanwa ebughalụzie nwa nwatakịrị etu a ka ọ dị n'ọnọdụ anyị tata ọ nwere ndị bịalụ na be anyị fee jụrụ asụsụ anyị ghọta abịa fe jiri nkụzi anyị ghọta abịa faji ife ife ife anyị na-aghọtarọ nke famelụ ka anyị nwa mụa ka anyị nwa kwue ya ka anyị nwa na-ekwue ka anyị nwa na-emie ka anyị na-ekwue ka anyị na-emie ka anyị na-atụrapụ ife anyị ji bụla ife anyị bụ ife dị mma na nke anyị na alụ njọ ndị a niile na alụ njọ ife niile dị njọ n'ebe ndị a niile dị mgbe gara aga ọ nwere akụkọ m na-akọ gbasalụ nwa bekee e, akpọrọ m n'aba akụkọ Iceman's Inheritance akọwa m etu nwa bekee si wee bụrụ nwa si mba anị na-ada eme nne ife dị na ya bụ ice ice nyanwa abịazie kpọọ onwe maka na ana oyi frize ova onwere ike imeta nne onwerokwana ike imeta ife eji ebi ndụ mgbe fa chọpụtala anyị mụ na gị mgbe fa anyị mụ ife fa ji bịa kpatalụ anyị ji wee welu nke anyị wee nye wee nazie alụfa nke fa dị njọ kịta nwa bekee tụgharịla ụwa isi kpololo ndụ anyị isi naanị onwero ife bụ nke anyị na-aga aga maka na ife niile anyị na-eme abụrụ nke a ife niile anyị na-eme bụ ọbịalabịa ọbịalabịa afọ ada agala anyị ọda alụla anyị o mela anyị ndụ anyị gha n'ime oge anyị na-ebido ife a anyị na-aga na-agụ ọnwa mbụ ọnwa abụọ anyị na-akọwa na bụ ọnwa iteghete anyị na ajụsị gịnị bụ teghete igbo gwala anyị n'ite naanị na egosi anyị saa ego asatọ ilu ite naanị ite naanị ilu ịkpọkwa anya iteghete dịka akụkọ anyị na ọmalute si wee kpọọ ọmalute na ọmaluteghete gịnị bụ teghete ife a bụ okwu afa okwu afa anyị ma ife bụ ite ma anyị ebido n'ite naanị mana ite bụ ofu ife dị gburugburu anyị mana igbo ghọtala ụwa ugbo ghọtala anị igbo ụwa ka ite ya ka ejikwa anyị inwere ite amamife mgbe anyị na-akọ maka agwụ anyị kọwa etu agwụ si wee nwee udu dị n'ime ọkụ agwụ mgbe anyị na-akọ maka ọmụmụ anyị na-akọ maka ịlọ chi ụwa anyị kọwalụ anyị aka e, ife gbasalụ ite ọmụmụ na-adị n'okwu ụmụ nwanyị ebe ụmụ nwanyị na-alọchi mgbe igbo na-ezikọ gị ụwa ife igbo ji zikọ gị ụwa abụrọ ife eselese ife igbo ji zikọ gị ụwa bụ ite ite ụwa izu ya bụ na iteghete ite bụ ife gburugburu bụ ofu ghete ị na-ene anya na ite na teghete bụ ijite ijite ijite na-akọwali maka mbụ mbido ofu mbụ mbido ma ọ bụ ofu ya bụ na mmadụ teghete bụ mmadụ nke lugo n'isi na ije ụwa wee bịakwa ya na mbụ wee gbakwa ndụ ọnwala onye ọ bụ maka na ya ka anyị ji na-ekwusi mgbe anyị kwuru maka ịlụ agwụ anyị kwuo na igbo ga-alụ agwụ ka ọ wee bụla onye ọ bụ na igbo ga-ama nwekọnya na chi na igbo ga-anwa maka ike ikenga ife ndị a niile bụ ife na-eme ka igbo zuo oke nkịta anyị na-akọwazi maka anyị nwekọ igbo na anyị nwekọ mụ na gị na anyị kedu ka anyị wee kedu etu anyị nwee ike iji si na anyị na chi nwekọrọ onwero ka isi wee fuchi kee ka mụ na gị na chi ga-esi nwekọ ebe anyị na-afụrụ ya anya ọ naanị anyị na-akọwa anyị bụ ada nne chukwu ada ọ sị ebe a ka mụ na gị si wee nwee mmekọ na chi adannechukwu di ya bụ amadioha ndị a bụ ndị mbụ mụ gị ndị a bụ ndị mbụ mụ na gị nye akpata na onwere ife mụ na gị nwere ike imenụ zonari anị onwero ife onwere alụ mụ na gị nwere ike imenụ zonarị anyị maka na anụ arụ gị na ọkpụkpụ gị na anụ arụ m na ọkpụkpụ m onwere ka ịfụ a na germany onwere ka ịfụ a na holland onwekwanụ ka ịfụ a na kano ị ma afụkwana ya na lagos anụ arụ gị ọkpụkpụ mụ na gị bi n'akụ igbo ka m bịakwanụ ndị ndị na-ekwu maka ọ bụrụ na fonu m ka volum dị nene fonu gị nwa nene fonu nene aka okwu gị volum nwa dị maximum na-akpata na anyị na-amụ nwa anyị na-eto anyị a na-amụ ife anyị ji bụla igbo uto onye igbo abụọ maka arọ ka m were ohere a wee kwukwa ife gbasara ọgụ arụ ndelụ maka na ọ ka nwee ndị ọka na-agbagwoju anya edere m ọgụ arụ a maka na ọ nwere ife gbasara igbo na arọ igbo enwere arọ igbo gwa gị n'ụwa bụ ụwa agụta ọnụ kedu ebe ị ga-esi etu a m si kọlụ gị maka nne gị na nne nne gị na nne nne nne gị wee gagide wee lue naanị kpọmkwem igbo kwụsị si n'ụwa bụ ụwa agụta ọnụ mgbe nwa bekee na-enye gị arọ si gị na okike bidoro maka gịnị na na osino eh, kedụzietu nwa bekee si wee kwuo mgbe e nwelụ ndị igbo kpọlie ọdachi ọdachi nke mbụ mana nwa bekee na-agwa anyị nọ iwepụ kọ maka adam and eve nwa bekee na-agwa gị nọ nọ explosion n'ọnya bidoro ife niile mana nke afọ bụ mgbe fam nwere ike ịkọ nọ kedu onye ma mgbe nke gara aga ọnya ka igbo ji wee gwa anyị si n'ụwa bụ ụwa gụta ọnụ ife igbo na-enwe bụ ọgbọ ife igbo ji agụ arọ bụ ọgbọ onye kpata n'ụwa nwa bekee adabara n'ụwa mụ na gị maka na nwa bekee ga-agwa gị sị na nwaanyị lue 40 38 ọ bụ ọmụdebe nwa nwana ọ dịrị etu afọ na ndụ gị nwa bụ onye Igbo ife ndị a niile anyị na-ewetazi bụ ife a natara nwa bekee o wee na-agbagwoju anyị anya na etighali anyị anya ife igbo nwelu bụ ife igbo nwelu bụ izu izu ọnwa idelu n'ime ya bụ mmemme igbo na-eme maka na ọnwa ọbụla nwere emume igbo na-eme n'ọnwa afọ mana ife igbo nwere bụ izu ife igbo ji aka agba bụ izu igbo ga-asị gị izu ise na-abịanụ ya bụ na nke a bụ ofu ọnwa na ofu izu ma iwere echiche nwa bekee banyelia igbo ama nnọkọta ka si na a na-ebunata nwaada ma na a na-anụ nwaada ma na a na-eji ego nwa afa n'ọnwa na-atọ na-abịanụ ọ bụrụ ka esi aka agba na igbo maka na igbo igbo enwere arọ ife igbo nwere bụ ọgbọ na izu ya bụ na ọnwa ife igbo na-eme na a na-agụ nwa afọ ma na a na-eji nụta nwaanyị a ga-ekwu esi nọ n'ife dịka izu ara abịanụ izu ara abịanụ ịgbakọbịa izu nke mbụ gaa izu nke abụọ gaa izu nke atọ gaa izu nke anọ gaa ị na-agbake anọ maka na izu anyị bụ afịa anyị na-azụ maka na fa agwala anyị n'ụwa bụ afịa fa anyị n'ụwa bụ afịa ife ndị a niile bụ ife mmadụ tereta onye igbo kwesịrị ịmanụ maka na kịta na onye igbo ezugo oke na onye igbo etozugo ife ojibụla igbo ọ bụlugo mmadụ teghete nke a bụ na ọ bụlugo mmadụ ya na chi na okike bụ ofu Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi nke a bụ na ofugo onwe ya na ofu ya na mmiri bụ ofu ya na anị bụ ofu ya na ikuku bụ ofu ya na ọkụ bụ ofu ọ ghọtago ife ndị a niile ọ nke a bụ mmadụ teghete ọ na-ewu so chelụkwanụ ụmụnne m chelụkwana ụmụnne m ka m tinyekwa na batrị m anwụrụgo ya ya bụ na anọ ime ọnwa anị n'ime ọnwa anị ka ife niile anyị na akụ zuru oke n'ime ọnwa anị ka akịka anyị niile zuru oke wee wekọta onye igbo ozuo oke bụla onye ọ kwesịrị ịbụnụ wee wekọta onye igbo bụlụ oke bụlụ ife ọ kwesịrị ịbụnụ n'ime ọnwa anyị ka akụkọ anyị niile gbakọtara ọnụ n'ime ọnwa anyị ka ife niile zụrụ oke maka na kịta na elili amalụgo ngwugwu ngwugwu amalụgo onye kelee elili na ngwugwu abụlụgo ofu kịta elili na ngwugwu abụlugo ofu elili amalụgo ngwugwu ngwugwu amalụgo onye kelee ya bụ na amsị gị elili malụ ngwugwu ngwuru malụ onye kelee ị ga-aghọta ife m na-akọwa ya bụ na nsị gị erima ị ga-aghọta ife m na-akọwa na erima na-akọwa maka elili ọmụmụ nwa elili ọmụmụ nwa gị na ala igbo ji gbaa ndụ site n'otu be gị ọnya kpatalụ na anyị mụọ nwa na nwa afọ na otu bie dapụ anyị ewele onye bụ otube n'ikwu ya na anyị otube nwa afọ n'ikwu ya na maka na otube nwa igbo inilu na anị onwero ka nwa afụe nwa igbo ọbụla iwele otubie nie na anị onwero ka o maka na ife mụ na gị na-akpọ eletrik ife nwa bekee na-akpọ electromagnetic field ndị igbo na-akpọ ọdaghịnị akwụ ọdaghịnị akwụ bụ naanị ka ọ dị ọdaghịnị akwụ bụ naanị ka ọ dị ya bụ na iwere otu be nwa igbo tinye naanị ya naanị abụlụgo ofu maka ada ama ama onye na-amarụ ife na nsọ anyị igbo nwere ike ojide onye igbo mana ọma njide onye ọzọ maka na nwa na anị abụlụgo ofu echiche na-abịa gị n'isi na-abịa m n'isi o nwere ebe o si abịa abịa o ya bụ na ebe afọ o si abịa bụ udu ite dị na iteghete ite amamife nke a na gị ife ndị igbo ji wee nye anyị maka izu eke oye afọ nkwụ afọ na ọnwa wee bụla afọ nyaba afọ bụ ite nyaba afọ bụ ite ndị a niile bụ ebe seat of knowledge ebe mmalite ebe njedebe amamife dị ebe nghọta na echiche n'ọnwa ite naanị a ịgụkwa anya ite naanị naanị na-enyekwa ha ofu naanị sọsọ naanị sọsọ ofu mana ife melia bụ na anyị bụ igbo na-asụ igbo palapalapala anyị aghọtara ife anyị na-ekwu anyị aghọtazi ife anyị na-ekwu maka na onwego ndị gbubepụrụ anyị amamife anyị na nghọta anyị naanị n'ife anyị kwesịrị ịmanụ na ndị a kwesịrị ịbụnụ kịta n'ọnwa n'ọnwa anị nji si na anyị ekwugo igbo nụlụ maka na ife ndị mbụ ife ndị ọkpụ na ndị egede rapụrụ ụmụfa na-ejefe ụzọ kafa wee mala ebe fa si wee jefe ụzọ kafa wee mala ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ dịka anyị si kọ n'ọnwa ndị gara aga mgbe anyị na-akọwa ebe igbo si bịa mgbe fa na-eli ife ọṅụṅụ mgbe fa na-ada eli na fa na-aṅụ ife ọṅụṅụ mgbe fa si na mmiri pụta maka na ọ nwere ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ mana ọmalụ ga-amụ ya ite naanị na teghete na-enye agha ozuzo ndụ onye igbo ife ndị a na-akọwala anyị na mkpọlọgwụ anyị mkpọlọgwụ mụ na gị mkpọlọgwụ mụ na gị bụ n'ime anyị ka ọ dị ya bụ na ọ nwere ife dị iche na mụ na gị na anyị onwero ife dị iche na mụ na gị na maka na mkpọrọgwụ mụ na gị ebe anyị si bido bụ naanị anyị ọnya kpata na mgbosi oge ga-elu ewekwala aja tụnyekwala aja mgbosi oge ga-elu mgbosi anyị ga-agasị anyị ga-azụsi afịa nke ụwa kwụsị ebukwala aja debekwala aja maka na ebe a ka mmụta anyị si wee bịa dịka anyị na-akọwa ya bụ na ịghọta ife na-eme n'ọnwa nke ite naanị bụ ịghọta nwekọ anị na mụ na gị na etu anyị si wee bụla adachukwu ọ anị bụ onye nya bụ chinyelu ngozi si na nke a bụ nwa m mfụrụ n'anya nke ife dị n'ezi mma mana mgbe mmadụ sịlụ mụ na gị dunkwe nsị adunkwe nke ọ tụrapụ njọ na lụ anyị mma anyị ọ ji edeghalị akụkọ anyị niile o ji ebula akụkọ ụwa mụ na gị deghalịa tupu ịmala ife na-emenụ onye a na-agwazi na nke a bụ nwa m ife dị n'ezi ezi mma abụrụzịa nwoke ọ bụrụzi onye igbo chaa chaa ọ bụrụzịa this is my beloved son in whom i am well placed mana ọ bụrụ na ị gaba gụba global history ịgụa african world view, gụa asian world view, gụa euro world worldview ịgụsịa history gaa prehistory into antiquity ị ga-agụpụta ife a m na-akọwakwalụ gị n'ọbani bụ onye ịnyịnya bụ ngozi maka na onye bụ adachukwu onye bụ izizi solid mata pụtara wee wepụta mụ na gị o nwere ọtụtụ ike chi anyị ọ nwere ife ọzọ o nyere ya dịka o nyere anị etu a maka na ọ kọwara anyị n'ọnya bụ ada ọ kọwara ya n'ọnya bụ ada chukwu sọọsọ anyị bụ bụ mụọ chi nwụọchi na akụkọ igbo nwere ike ịmụnụ gbue sọsọ bụ nke nwere ike ịdị na-amụ na-egbu na nghọta okike nke mụrụ amụ ekwesịrị igburu mana sọsọ nwere ike ịmụpụta sani nwere ike ka ọ na-amụkwa ka ọ na-egbukwa ọ ya kpatara na ịbịa n'ala igbo na ile na-alụ kwụsị niile dị n'ala igbo ọsọ anị bụ nyanwa bụ isi alụ kwụsị isi mmụọ niile nọ n'ala igbo anị bụ isi mmụọ niile nọ n'ala igbo maka na o nwere ike okike nyelie aka mkpa site na ngọzi afọ okike nyelie na mbụ site na ngọzi afọ okike nyere ya na mbụ sọsọ anyị ga-amụ sọsọ anyị ga-egbu anị bụ nyanwa na-amụ na-egbu anị bụ nwanyị obiọma anị bụ nne obiọma anị bụkwanụ nne obi ọkụ ọnya kpata o ji na-egbu na-amụ na-egbu ọha ada amụ na-egbu chi ndị ọzọ ada amụ na-egbu sọsọ anị na-amụ na-egbu ọ nke a ka igbo ghọtalụ eji wee metuo ike ike ike ụmụ nwanyị ike ụmụada maka na nwata na-adị ka onye mụrụ nwata na-adị ka onye mụrụ ya ọ bụrụ ife dị mma na anyị na-amụ na-egbu mana okike nyere ya bụ ike maka maka ife ọnọdụ ọnọ n'ebe okike nọ ya kpatara na ịfụ ịnyịnya anị o wute m na m ewetara olu na ịnyịnya anị ị afụ na ọ bụrụ na atụ anị atụ ị afụ na anị na anị ku nwa n'aka ekpe jide mma n'aka nne anị nwa ya n'aka ekpe jide mma n'aka nne mma o ji n'aka nne bụ nyanwa ka o ji akpata ya ka ndị igbo ji si naanị ji obinne azụ nwa wele obi nwoke na-akpatali ya ife oge eli ya bụ na nwaanyị igbo dịka adani abụrụ onye da mba nwaanyị igbo dịka adani bụ onye dị uchu bụ onye na-agba mbọ rinne ọ ji ọmụmụ mana o jikwa na akụ eji azụ nwa mana n'ifi naanị bụ mmụọ saanị nwere ike ịmụ n'ugbue mana ọ nwere ife ga-eme tupu anyị egbue mmadụ ọ bụrụ nwa bekee nwa bekee gwa gị site naanị bụ both malevolent and benevolent being ọ bụrụ na ebe ịfụ ụmụ ụmụ chi dị iche iche ịfụ na afọ a bụ malevolent ife dịka amadioha amadioha na-eje agha ọ bụ malvolent odebu nwa n'afọ ọ bụrụ ọkpụ ọda akpụ nwa mana anyị ga-akpụ anyị ga-amụ anyị ga ebu ndị igbo si naanị ji obi nwaanyị wee kulu nwa ya welụkwa n'obi nwoke wee na-akpanye nri maka na onwere ife dị iche naanị na mmụọ o ife dị iche naanị na mmụọ ndị ọzọ tupu anyị a na-egbu ife ọbụla ọmụrụ amụ maka na mgbe anyị na-akọ maka e, e, oge anyị na-atụsasị e, ji ọkụ ọfịa ji ọkụ ọ gbasakwala anyị ebe m na-akọwa na anyị na ọfịa na mmiri ndị ọzọ na fadị ka ala anyị ji azụ nwa anyị anyị ọkụ ọkụ niile bụ naanị ka o sipụta ọkụ anyị ji afụ ụzọ bụ naanị ka o sipụta ọ bụrụ na ihe ituru eletrik onwere ebe onwere ọkpọsi ọpụta bụ ọkụ ọ bụrụ na amụma sie n'igwe wuli bụ na ọ ga-ametụ anụ maka na ebe afụ ka ike niile si dị ebe afụ bụ ebe inwe dị magnetic field ebe afụ bụ ebe enwe dị magnetic field. anị nwee ife niile nke ndị Igbo na-akpọ ọdaeni akwụ ife saani pụta bụ ntọ na anị ọntọ anị na nsọ ani. Ntọani na maọbụ nsọ ani ntọ na nsọ bụ anị ekwugo igbo n'ụlọ ndụmọdụ anyị na-enye ụmụ a maka na afọ ajụlụ igbo si nwaanyị a na-amụ nwa ka onye zụalịa ọbụrụ sọọsọ nni sọọsọ nni ka eji azụ nwa o okwu agwalụ nwa ka o ji ama ife na-eto anyị anọ anọkọtara kpọpụta mụ na gị nye anyị ọkụ dị iche iche mee anị a ebụla anị ọkụ nke kasị ọkụ n'ụwa niile anyị anọkọtara rapụ etu a o nyere anyị nsọ o nwere nso si wee bịa nsọ a si abịa bụ ifenya na anị tụrụ chin ịma ntọsa mụfe atọsa elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ịma ntọsa nwa elili a na ngwugwu fana bụ ofu ndị a bụ ndụmọdụ anyị na-enye ụmụ maka na ọ bụ nwaanyị obiọma nne obiọma na-enye ụmụ ndụmọdụ ndị igbo si na ọkụkọ chịla ụmụ chịla ekwulekwu ọgbachiro nkịtị dịka iwu nwa bekee ebe m si bịa nwa bekee ebe m nọ iwu federal n'akwụkwọ ọ bụ unwritten constitution onwero ka ịmalụ nke bụ alụ ọntụ n'ime alụ onwero ka ịmalụ nke bụ nsọ wee lue n'ime anya bụ nsọ mgbe ị daalụ nya bụ nsọ iwu ejide gị iwu jide gị ọ bụla ife ị ga-eji ego kwụ ụgwọ ewere oge kwụ ụgwọ ọ bụkwa n'ife ị ga-akwụsị ụgwọ asị ma na ịma onwezi ife ịma na ime ofu arụmarụ na abụ ọ mgbe afọ ka ị ga-amụ iwu ani nyela anyị iwu na ntụ ya site na mgbosi izizi maka na ọ bụ nwaanyị obiọma kedu ifesto kedu ofe ifesto na ntọ anị ife dị ka nnukwu ukwu osisi niile dị n'ala Igbo ọtụrapụ njọ na mmanụ tụrapụrụ ije ndụ nke nke anyị na alụ nwa bekee nke nwa bekee welụ nke anyị nye anyị nke ukwu osisi niile anyị na-egbusisi na n'igbo ọfame na mbuze adị egbusisi anyị ọfame na ọtụtụ ajọ ife niile na-eme n'ụwa ndị ọzọ adị eme anyị ịghalịa n'ụwa nwa bekee kịta ọ na-akụ mkpụrụ osisi ọ na-akụ ukwu osisi akwụsị ukwu osisi amaa iwu na onye gbutulu ukwu osisi a ga-eje nga o nwere ukwu osisi ga-abịa igbutue n'ebe m nọ nga ị ga-eje na ya ga-akali nga ị ga-eje ma igbuwe mmadụ maka fama ụlọ ukwu osisi balụ fama ife ọ na-alụ na befa o nwere ukwu osisi kwụsị n'ebe m bi enwero m ike ịnọkọta jee gbutuo anya maka na ọ dị naanị m ka ọ dị naanị m ọ bụrụ m nwe ọ bụrụ ọsọ m ka ọ na-abalị ụlọ mana anyị bụ ndị igbo n'anya mụ na gị maka na ama m na mụ na gị anyị akarịghị gị ile karịa oru arọ anyị ewegola anya anyị na-afụ ka mbuze ji nwayọọ nwayọọ na-ebu a n'igbo udu mmiri ọbụla igbo adapụta ụzụta izi mgbọsị gala aga na-aba o nwere ebe a na-agara aga ịtụ a ọ dị n'obodo anyị niile maka na amamife anyị na awamanya anyị na iji ziko na ya amụtago ụzọ nwa bekee karịsịa bụ ịkpọ nke anyị asị ife izizi anyị na-ebu ụzọ eme bụ chọọ nnukwu ukwu osisi ndị a niile bụ mkpọrọgwụ fa na-amịlụ ọtụtụ mmiri niile a na-abụ udu mmiri pụta famikolia ife izizi anyị na-ebu ụzọ atọ ụlọ ọgụ bụ iji egbusisi efa maka na anyị dịka ajọ ife anyị fụrụ ife na-enye anyị ndụ ife na-edebe anyị ndụ ife nya na anyị so bịa ife anyị na-amarụ mgbosi obido anyị fụrụ fa dịka ajọ ife ife ndị a bụ ife so anị bịa ife ndị a bụ ife fa na anaghị bịa mana onweghị ụzọ anyị ṅomilu were ụzọ anyị kpodie esi na anyị anyị were ife dị mma n'ụzọ anyị nye ndị ọzọ na ndị ọzọ ife dị njọ n'ụzọ fa na-echekwanụ na ife ndị niile afọ anyị na-eme na nke nwa bekee ndị ọzọ afọ n'ọnya bụ nke dị mma anyị nyere anyị iwu nye anyị nsọ etu a ka ọ dịkwanụ mmiri niile dị n'ala Igbo maka na ọtụtụ n'ime fa bụ fa na Igbo bịa ọtụtụ mmiri dị n'ala Igbo na-ata ata o nwere ife ị ga-eme mmiri ọ o nwere ife ị ga-eme mmiri ọtụtụ ife ndị a niile bụ ifefa na anị ịbịa ndụmọdụ anyị nyere ụmụ ha bụ ife ga-abalị ụmụ anị ụlọ maka na anị bụ nne obi ebere ọ ga-enye anyị ọkụ dị iche petroleum product bụ naanị ka o si bịa by product of petroleum bụ naanị ka o si bịa ma ya na-eyuzu plastik ma na eyuzu vaseline ife ndị a niile si naanị bịa ma ọcha m nọ n'ime ife ndị ya na-esi naanị bịa ụna m nọ n'ime naanị ka o si bịa aka okwu a mụ na gị ji ekwu okwu na-afụ onwe anyị naanị ka o si bịa ife ndị a niile bụ naanị ka fasi bịa mana anyị nwere iwu o nyere ụmụ dịka ntọ anyị dịka nne o nwere obi ebele ya bụ na anyị na-anụ maka ntọ anyị na nsọ anyị ka anyị malụ na obi ebele na ndụmọdụ nne anyị nneọma nna anyị nyere anyị ka ọ wee dịla anyị mma ọ bụ na ya aghọtara ife ntọ na bụ ọ bụ na ya aghọtara ife nsọ anị bụ ọ bụ na ya aghọtara ife iwu anị bụ ka anyị ghọta na ife ndị a niile bụ ife fa ji bịa ndụmọdụ anyị nyelụ ka ndụ nke anyị wee na-agakwa n'ụzọ dị mma tata anyị egbutusigo mgbe nwa bekee bịa naanị mụ na gị obi nwụrọ obi nwụrọ nwa bekee bịa naanị mụ na gị ka ọ welụ nyaba anyị ka ọ weli ya ka ọ weluzie anya ka ọ bụla ebe nyanwa bụ nwa bekee bi nwa bekee bi nwụrọ naanị mụ na gị ọ bụrụ mụ na gị chụli ọsọ ndị chụ nwa bekee ọsọ bụ anwụnta nke fanwa bụ nwa bekee na-akpọ moskito ọ moskitos na seseflies nke ndị igbo na-akpọ odudu ọ ife na-aba chuo nwa bekee ọsọ ọbụrụ mụ na gị ọbụrụ egbe na mgbọ ọbụrụ mma sesefly na moskitos ndị a niile bụ ndị bi na nnukwu ukwu osisi a anyị na-egbusisi maka na n'elu ukwu osisi o nwere ụmụ anụ bisi ebe afọ moskito ndị a na sesefly ndị a na-eje ata rapụ mụ na gị mgbe nwa bekee bịata n'anya unu ife ọ chọrọ bụ iwelu nyaba kpamkpamkpam mana gịnị mere anwụnta na sesefly nyere nwa bekee ifefa na-akpọ sleeping sickness oya oliola odudu ọya oluola nwanne m daalụ Fla na daalụ nne nwa bekee wee nwa n'igwe nwa bekee wee nwa n'igwe wee kpụchapụ nwa bekee wee gbapụ ọsọ wee rapụ unu ewee rapụ ndị arapụ ka mụ na gị wee fụtata ka mụ na gị wee pụta fụtata ndị a bụ ụmụ anị ndị a bụ mgbe ọgụ sitelu na anị ife abụọ ọgụ anị n'ụlọ nwunye maka na ntọ anị na nsọ anị nọ mana mụ na gị ndị nne nna anyị na nna nna anyị fa amụrụ afọ ya bụ anwụ na odudu egburofa maka na elili malụ ngwugwu ngwugwu malụ onye ya. maka eri ma maka fanani bụ ofu tata anyị ewelugo aka egbuchapụ ife ndị a niile nwa bekee na-abịa nwa bekee na-abịa n'ala na iwele ana igbo ana ekwugo igbo nụlọ nwa bekee na-abịa in the next 50 years nwa bekee na-abịa iwere ala igbo 50 years di too far ndị ga-ebu ụzọ bịa bụ multinationals walmart walmart bụ ndị ga-ebu ụzọ bata n'ala igbo walmart ọma mbụzi etu anyị si nwee ndị na-amị mmanụ maka na nwa bekee a arapụgo mmanụ nwa bekee achọrọzi fossil fuel nwa bekee achọrọzi fuel maka gịnị n'ụwa agbanwego ife achọzi kịta bụ green energy green energy onwero ife ji fossil fuel eme ife nwa bekee chọ kịta abụọ anị ọ ga-akọ nri na afịa ọ ga-azụ afịa bụ ụzọ ọzọ nwa bekee ga-eji n'ala igbo anịfa gbalụfe uru n'oge na-adịrị anya n'oru arọ na-abịanụ mụ na gị ga-anọpụta ife a na-akọwa maka na mụ na gị ga-anụ ya o wee mee anyị elota mgbe anyị na-ekwu maka ya taata n'oru arọ nkịtị nke na-abịanụ ọtụtụ afịa nọ n'ala igbo ga-abụzi shopping complex ebe nwa bekee ndị dịka walmart ga-abịa multinational corporations ga-abịa hibe afịa fa massive supermarket with a lot of eh, genetic engineered food nni nke dịka nni mana ọ bụrụ nni oloma nke dịka oloma mana ọ bụrụ oloma. akwụ nke dị ka akwụ mana ọ bụrụ akwụ ife ndị a niile bụ ife nke na-abịanụ maka gịnị fanwa bụ nwa bekee na-abịakwa ebe afọ ibikwanụ maka na anife zuru ọzifa fa na-amụbago welụkwa na anyị na-amụba onwe fa kịta anyị ga-esogbu anyị bụ ndị Igbo maka na gịnị na ụmụ anyị ama mgbala anyị ọgụ anwụnta na odudu ama nchụnwụzi nwa bekee maka na anwụnta na odudu anyị egbusigo ebe fa na-anọ anyị egbupụsigo ụlọ fa ebe fa na-anọ mma n'aka n'aka nri maka na ndụmọdụ nne anyị na-enye anyị dị ka etu o si kulu nwa n'aka ekpe nwa oku n'aka ekpe maka na ọ bụ nne obi ebele o nyere ndụmọdụ dịka site na nsọ anyị na ntọnanị ife ị ga-eme ka ọ wee baalụ gị ife ị ga-eme ka ọ wee mma ife ị ga-eme ka ndụ gị wee toro na-aga etu akwa ka o si bịa n'aka nne nke a bụ nwa okwu n'aka ekpe na iwu onyere ya ife ọzọ o n'aka nne bụ gịnị nwa maka na anyị kwuru nọọ nwaanyị obi ọkụ nwaanyị obi o ji mma o ji mma ọnya ka anyị ji wee nwee ife a na-akpọ n'igbo ịkpụ alụ ịkpụ alụ o mebili dozie o mebili dozie ọ bụrụ na o mebili edoziro anyị ga-egbupụfa o mebili dozie ọ bụrụ na o mebili edoziro anyị ga-egbupụfa igbo gwakwa gị sị ometalụbulu ya bụ na ọ fịara arụ na ọkụ a ji afụ ụzọ kịta mụ na ya nọ n'ụlọ akịta rapụzi ebe a mụ na ya nọ ebe afọ gị nwanụ shok anyị ọ fịara arụ ife ọbụla m mere ebe a bụ ebe a ka ọ ga-anọgbu m ọ bụrụ na anyị wezụga anyị rapụ iwu anyị rapụ ụzọ ndị mbụ nyere anyị site naanị site ya bụ nna anyị bụ naanị ndị igbo ghọtalụ ife niile m na-akọ ndị mbụ ghọtara ife ndị a na-akọwa ndị ọkpọ na ndị egede ghọtara ife ndị a na-akọwa ndị igbo bụ igbo mmanụ na ife igbo bụ abụrụ afa a na-aza aza na igbo na-aza afa dịka fa eme omume na ife igbo na-akwụ mgbe ọ na-asị na ya bụ igbo apụrụsọ na ya bụ gboo ọ na-akọwasị na fa bụ ndị na-egbochi ife ọjọọ tupu o mee ọ maka igbochi ife ọjọọ niile tupu omee ka fa jiri apụlụ mụ na gị akụkọ ndị a anyị na-akọ maka ya taata akụkọ a anyị na-akọ maka ya taa esiro n'ụbụlụ mpụta osiro n'isi mpụta osiro na amamife mpụta ọnwa nwa nwa okwudo mana ife onye chọọ ka ọ ga-afụ onye chọrọ ya ga-afụ a ka m na-aka akịka akịta ọ bụrụ mmadụ niile ga-ezikie ga-egedi ege ọ bụọdụ mmadụ ndị ihe izikie ife dị ka mmadụ ili ikekwe ọ bụrụ so ofu onye ga-egie maka ndị ọzọ ga-afụ a na onye a na akọ ili akọ ili maka na-etu o si wee dị igbo ife igbo ji bụla igbo bụ igbochi ife ọjọọ tupu mee arapụla ya akụkọ dị etu a arapụla ya amamife dị etu a ka anyị wee welie wee chọọ ụzọ maka na tupu mmadụ agaba ebe ọ bụ na ọ ga-ebu ụzọ sụchaa ọfịa sụchaa ọfịa wee nwee ụzọ wee na-aga ebe ọ na-aga ọ ife igbo ji nye anyị ife ndị a niile ife eji rapụla anya akịka a sọọsọ aịlota sọọsọ aịlota anyị a ga-elota anyị a ga-atụgharịnwu ụzọ anyị maka na anyị enwere obi ebele anị anị bụ nne na eme ebele ọ nke a kpatara anyị ji dị egwu ofu aka ka anyị ji wee bụrụ obi ebele ma n'aka nke ọzọ ka anyị ji bụrụ nne na-enwere obi ebere onye akpata na anyị igbo anyị bụ isi mmụọ niile maka na ebela adịrọ na anyị imelụ anyị anyị emelụ anyị imelụkelie anyị anyị achụnie na anyị anyị na-achụni mmadụ na anyị anị afụ ebe afọ enile otube anị afụ ebe afọ anyị na-anị gbalụ ndụ anị afọ ebe anyị na-anị gbalụ ndụ anị na-atụnye mmadụ naanị mana mmadụ nwụrụ ebulukwu ya tinyekwa n'ime ya bụ anyị anị amalie ya ifugo ife anị ji wee bụrụ mmụọ kasị mmụọ niile n'ala Igbo nyanwa mụrụ nyanwa gbulu nyanwa wekwalia tikwu ya n'ọnwụ ya mechalụ n'gbachi nkịtị na-eche ndị ga-ege ntị na-eche ndị ga-edebe iwuwe na-eche ndị ga-edebe nsị ya na-eche ndị mma ntọ na anị ya ọ ife ndị a niile ka ndị ọkpụ ji wee nye anyị omenanị mgbe anyị na-agbala omenala igbo ọsọ ife na-asị bụ torapụ mma nata njọ maka na ụwa niile na-eme ọfụma ji omenala ifa eme ọfụma ụwa niile na-eme ọfụma ji ọdịnala ifa eme ọfụma onwere onye ọbụla n'ụwa onwere obodo ọbụla n'ụwa ga-enwe ọganihu ji ọdịnala onye ọzọ onwero ụwa ọbụla n'ụwa nke anyị nọ n'ime ga-enwe ọganihu ji ọdịnala onye ọzọ anyị anọgo n'anya mụ na gị anyị n'anya china nke nya agụụ na agụgbufa sọsọ ife china na-eme taa bụ pen pen nkịtị ga-abịa iwelie na-ede itinye na pọket inki chesie ya ebe niile mụ na gị anọlụ gị topụta fụ ka china gbanwere japan the same thing ọdịnanị china ka china ji ọdịnanị japan ka japan ji tata mụ na ya nọ n'afọ anyị agbalugo gbaje india nezianụ india nke nyaa ebe ndị a na-esi isi lesili ule ka mụ na gị na-akụzili ụmụaka mụ na gị ka fasi asụ in tongues nwa dị arọ na abụọ nwa dị arọ ịtọ nwa dị arọ ịnọ nwa dị arọ isii ife mụ na gị na-eme bụ na anyị na-akụziri ụfa etufa si e, ejije pastọs n'ụlọ ụka bụ ndị na-ezu mmadụ ori oribabashikababashikabara na-akwa aghali onwefa ọ ife a bụ ife ụmụaka anyị ji egwu egwu ife ụmụaka na-eme ife ụmụaka bụ ụmụ anyị na-eme na-egwuregwu bụ ụwa nke na-abịa n'iru kafa na praktis kafa na-eṅomi echiche anyị ji akpọ ụmụaka anyị tata ndị dị arọ ịnọ ndị dị arọ ise ndị dị arọ isii nkwado anyị na-akwado fa maka mgbe fa ga-adị oru arọ bụ ka fa bụrụ ndị na-asụ intong soribabashikarababa ka fa bụrụ ndị nwee faith and belief o nwere ife fa maalụ gbasalụ the fact na the world is going to green energy fa marụ maka ya mana ife ndị a niile bụ ife a ga-abịa naanị mụ na gị welu sola power bụ ife a ga-abịa naanị mụ na gị welu obele oge kịta moto niile mụ na gị nwee n'ụgbọ anyị aba ga-abụ dumping ground ebe the whole of the western companies countries ga adump ga ebia pile gbamgbam fa fakpo moto fa na-achọrọzi maka na fa achọrọzi moto ji petrol agba fa achọrọ dizi dizel anyị nwa bụ ebe a na-ekpofu afịfịa ebe a na-ekpofu afịfịa ụmụaka anyị anyị ga-enye anyị ga-enye nkụzi na atụmatụ ka fa nwee echiche malụ ka echiche fa ga-esi wee meghe ka fa wee solu wee gbakọọ etu ụwa ụwa nke fa ga-esi kalụfa mma ife mụ na gị dị ka nne na nna fa na-enyefe abụọ. ịsafe isi ịga india ife ụmụ india ji egwu egwu bụ etu e ga-esi wee welu mmili nkịtị mmili krete energy mmili nkịtị na ife na wine na wine krete energy. gịnị ka ọ na-akọwala anyị onye ọbụla na-eso ntọala ya na-eso omenala ya na-eso ọdịnala ya na-aga n'iru obodo niile anyị lụrụ ọ bụrụ na fa na-asọ efi nsọ ilu ebe anyị fụ na fa ya akpọpụ efi ntị nwabia akwa na-asị ya nsọ ọ bụrụ na fa na-asọ enwe nsọ ilu ebe anyị fụ na fa ya akpọpụ e, na-asị ya nsọ naanị nwa bekee mmadụ na-anụzikwa ukwu osisi ma ya bụrụ na egburu onye bụ osisi igbo mana mụ na gị ife anyị na-akụzilụ mụ na ụmụaka m na gị bụ ụwa nke na ụwa nke na-abụrụ ụwa ụwa nke na-enwere isi na ọdụ maka na anyị chọọ ka anyị gbarapụ ntọ naanị anyị amarọ ife ntọ na nọ nsọ anị bụ na ọ bụ ndụmọdụ nne obi ebele na-ada ụmụaka ya na ọ bụ ụzọ nne obi ebele na-enye nwa ya okwu n'aka ekpe wee were aka nni na-achụli ya nri oyili mana ya bụ nne sịrị na ụmụada ya atarị ụmụaka adakarị ya aparị na egbupụfe isi ya ka o ji mgba n'aka nri ọ bụrụ na o gbupụrụ ofe isi ọgbachi nkịtị ndị ọzọ egbupụfe isi amameghekwa anya be anyị tinyekwa fa na ya bụ anyị nyanwa bụ nne anyị amanechie maka na gịnị ọ nne nwere obi ebere nwee obi ọkụ a na-ada agbaghalụ onye ọbụla a na-enwero mgbaghalụ onye merụla a na-emelụ gị alị sọsọ ife o nwee ike ime na ọ bụ ịchọzi ụzọ ọ ga-esi wee kpụọ alụ o merụ mana anyị enwere mgbagha maka na anyị enwero anyị adịrọ ka mụ na gị ga-abụ ibekatazie akwa bekatazie akwa bekatazie akwa ọnụzie agbaghalụ ya bụ na onwero hail niile ị ga-agụgide maasị ka ịgụkọta ya 20 ka ọ ya bụ ikpekọtazie anya ka anịnụ anyị ama nnọọ onwero fastin niile ga-aba emekatazi anya ka anyị anyị ama nnọọ maka na-etu okike si deba anyị na ọ bụrụ na ife nyanwa bụ anyị ji bịa dịlụ mkpa ọ bụrụ na ọ dịrọ mụnwa mkpa o welie nye onye ọzọ ọ dị mkpa ya bụ na akụkọ anyị niile na-akọwa sị na anịbadachukwu anịbadachukwu anị na ụdị dị ebe amadioha mụ na gị bụ ụmụ anị na amadioha akụkọ ndị igbo abụrụ akụkọ nwa bekee kịta nwa bekee ezikogo anyị kịta ebe anụ na-abụ ọ dịka oke na-abụ bụ nwunye oke nwaanyị oke na-abụ amụtago nwa fee jụrụ oke nwoke chaa chaa nke a bụ ife nwa bekee mepụtara e, o na sayensị review ọ dịka n'izu a oke na abụ amụpụtago nwa oke nwaanyị na-aba amụpụtago nwa ejiri ọdụ mmiri nwa nke nwoke chali nke a adịrọ n'akụkọ ndị igbo ọ dịrọ n'ụwa ndị igbo ụwa ndị igbo bụ oke na nwunye anyị nwelu di e bụ amadioha mụ na gị bụ ụmụ anị na ọha mmadụ tereta onye igbo onye igbo bụ mmadụ teghete ga anwa nwekọ ya na chi igbo nwekọ igbo na chi na mbụ anyị na-akọ etu igbo si ga njem tata izu a na teghete ị ga-aghọta etu isi bụrụ mmadụ na-eku ume na-ekwu okwu na bụ maka mmekọ anị na amadioha ya bụ na mgbe anyị bido akịka a na-ekwusị na ụmụnna anyị ụmụ nwoke na fabụ ife nta na fabụ ife nta onye kedu ife bụ ife nta ọha bụ mmụọ ife amadioha eze enu ọ nke akpata na nwoke igbo bụ nyanwa nọ n'elu nwaanyị igbo nọ n'okpuru maka naanị nọ n'okpuru nwoke igbo ada agba nwaanyị igbo ka nkịta maka na ife ndị a niile so ụzọ okike ife ndị a niile so ụzọ okike okenenu na anị anị bụ anị ọnya ka nwa igbo bụ nwoke ji bụrụ nwa amadi amadi ifenta ebe a ka isi bịa mụ na ụmụnne m ụmụada igbo bụ ụmụ anyị ọ bụ mmekọ amadioha na anị mụpụtara igbo mmekọ amadi ọha naanị wepụtara igbo mụ na gị anyị nwa bụ ụmụ igbo bụ ome anyị bụ ome maka na ome na-enyekwa ndụ ndụ a na-aga anyị bụ ndụ si na afapụga omenala igbo bụ gịnị nsọpụrụ anyị omenala igbo bụ nsọpụrụ ya bụ na okwu niile ndị a kwuru onwefa kama na mgbe ụfọdụ echiche anyị ezuru ozi ịkwakọta ife ndị a niile ọnụ ọnọdụ anyị nọzi n'ime kịta bụ ịdị ka ududo ọnọdụ anyị nọdụ na kịta bụ ịdịzi ka nwa ududo wee were ọnya wee chịkọtasịa ife ndị a niile dịsịnụ anyị macha ife ndị a niile anyị ma ọha anyị ma amị anyị ma nsọ anị anyị ma ntọnanị anyị ma mbụ mala abụọ mala atọ mala anọ anyị ma ise anị asatọ na ite naanị mana ya marọzi ka fa niile si wee nwekọta ka fa niile si wee jekọta anyị ma na anyị bụ mmadụ bụrụ mmadụ anyị ma na anyị bụ igbo mana ya ọzị ka ife ndị a niile si wee jekọta ọnụ maka na ife dị iche iche ka ịwụnye n'ite wee bụrụ ofe azụ abụrụ ofe ma ọ bụ na mmiri abanyere ya nnu banye ose banye ogili banye akwụkwọ nri banye ife dị iche iche banye ịya akwake ya ngwa nne etu aka ndụ na gị dị anyị tụsasịla atụsa ndụ anyị tụsasịla atụsa anyị tụsasịla atụsa maka na anyị esolugo akụkọ onye ọzọ anyị aghọtarozi ka ife ndị a niile si wee jikọta anyị ọnụ ọfa nchara ịnọ ọ ịkpọkọta ife ndị a niile ịkpọkọta amamife niile ịchịkọta fụ ọnụ ikwefa dịka nkata ọfa ncha niile ga-emekwa ya abụla ofu maka na mmalite egwu anyị bụ ọmalite nwanne na-emegbu nwanne nwanne na-egbu nwanne ya maka na nghọta efu nghọta adasasịla adasa ebe a ka anyị eweta ozi a tata n'isi njedebe ụmụnne m daalụnụ daalụ oriri nne ana m ekene unu nke ukwuu n'ebe dị iche tupu abụọ ka anyị were egwu ncheta ọmalite wee mechie ozi nke tata ọmalute ọmalute ọmalute ọmalute ọmalute te ọma nne anyị si anyị esi na achịcha kpọmkpọm ọmalute si anyị akwe na-anwụ ụlọ kwọpụ ọmalute anyị wee suo achịcha kpọmkpọm ọmalute anyị wee kwe ka anwụ ụlọ kwọpụ maalute agha enu na agha na-abịa maalute agha enu ebula ọmalụte ọmalụte agha enu ebula ọmalụte ete ọmalụte anyị wee sụọ achịcha kpom